Chukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ Maazị Ejikeme Ọbasi ụkọchukwu Austin Ọkaigbo na Maazị Kanayo Odeluga anyị abịaghịkwa ka anyị na ụnụ gbaa izu anyị abịara ikwu okwuchukwu nke anyị ji wee bịa ibute ozi ọma anyị abịara ịgwa ụnụ ka a ga-esi mee anyị bịa ka anyị na ụlọ kpaa ụka nkata anyị na-akpa n'etiti onwe anyị bụ iji gosi ụdị atụmatụ na nkata na ịtụgharị uche anyị kwesịrị ị na-eme dịka ndị Igbo anyị jikwa n'aka na ọ bụrụ ọsọ anyị nwa mana n'ụbọchị tata anyị ga-atụle ihe na-eme maka nkwadobe ndọrọ ndọrọ a ga-eme na Anambra steeti iji wee chọta onye ga-anọchi nwa amadi ahụ nọ na ya ugbu a na-akpọ Obianọ ka a nọ arọ anọ ọzọ dịka onye ndu onye isi onye nnọchite anya steeti Anambra otu n'ime steeti ndị Igbo bi na ya n'ime obodo ahụ bụ Naijiria mana akụkọ anyị na-anụ nke anyị na-afụkwa n'onyonyo nke doro onye ọbụla anya bụ na ya bụ na ihe gbasara ndọrọ ndọrọ na etu esi akwadobe ya nke a na-akpọ kampen arapụla ya bụ ebe a na azọ bụ ọchịchị ewe ofesi ofesi m na-ekwu bụ na ndị na-azọ ndọrọ ndọrọ na Anambra steeti na-agbagharị na Legọs na-eti mkpu ịchọta vootu ma um, nwanne m nwoke Ifeanyị Ụba ma nwanne m nwoke ọzọ a na-akpọ Soludo Soludo nọ Legọs nke a na-ekwu ọnwụ n'abalị ụnyaahụ na-achọ ndị Igbo nọ na Legọs ọhịa gboo mụnwa na-ajụ ọ na ndị Igbo ebirozi na Anambra Ifeanyị Ụba buru ụgbọala e, o ji eme kampen ya na-akpagharị afịa Legọs ọ pụtara nọ na Alaba Maket tọsọ ka ndị Igbo ndị ga-ebi na Anambra ndị a ga-achị na Anambra ndị a ga-edu na Anambra nọ mana ya bụ ihe gbara ịgharị ihe mụnwa ga-ekwu na ihe nji ndị ọzọ na-eche bụ na enweghị ebe eji azụ aga enwere etu esi eji ife ọma eme e, e, ife ọjọọ eme ife ọma ọ bụrụ na ịchọ e ime ife n'ụzọ eme ya etu esi kwesị ime ya ọ bụrụ na Anambra steeti ka a na-ekwu ka a chọpụta onye ga-anọchite anya ha onye ga-abụ onye isi ha onye ga-abụ onye na-achị steeti ahụ mụ onwe m chere na ọ bụ na Anambra steeti ka a ga na-akọwa kedu ụdị ihe a ga-eme ka o wee dịrị ndị Anambra mma ndị Anambra bi Legọs dị mkpa maka na ha nwere ike ịgwa ụmụnne ha ndị nọ na Anambra okwu maka onye ga-anọchite anya mana iburuzi ya bụ ihe jebe legos maka na anyị afụna na nke mere na Anambra bụ na ụlọ ka a na-agba ọkụ mmadụ ka a na-egbu mana eje na legos na-eme kampen ya ka anyị si ka anyị e tinye ọnụ na mgbede a m ga-etinye ya n'aka ụkọchukwu Austin Ọkigbo ka o duru anyị wee gawa. ewo Maazị Oke ụkọchukwu na ndị na-ege anyị ntị ya dịkwurụnụ mma n'eziokwu eziokwu a o teela kemgbe anyị nọ na-akpa nkata ihe ndị na-eme n'ala Igbo anyị na otu n'ihe anyị nọ na-arụtụ aka bụ ihe anyị nọ na-asị olee ihe kpatara Igbo anyị ma na n'eziokwu eziokwu dịka akụkọ ihe ndị bekee na-akpọ legend dịka akụkọ akụkọ um, odibendị ntọala ndị Igbo isiri e gwa anyị ọ bụ eziokwu na asị na Chukwubiama nyere anyị ikikere ka anyị kpagharịwa na mba ụwa niile ka anyị hazie ya ka ọ dịrị anyị mma dịrị ndị ọzọ mma mana Chukwuabiam asịghị ka anyị hapụ anyị gbaa akọma obodo anyị wụ ala Igbo ihe ọ pụtara wụ na ọ ya mekwara na ndị Igbo ji si ndị Igbo ghọtara na njepụ dị mma ịpụ n'ama dị mma inwe ihu ọma na mba dị mma mana a na-ebido n'ụlọ ndị Igbo asịkwa na a na-esi n'ụlọ mara mma ụwa ma hmm. ah, mgbe a na-adọ ndọrọ ndọrọ ọchịchị nke mba bụrụ na ihe dịka maazị oke rụtụrụ aka ndị na-adọ ndọrọ ndọrọ ọchịchị ga-abụ gọvanọ Anambra steeti eburuzie ndọrọ ndọrọ ọchịchị ha na njem ndọrọ ndọrọ ọchịchị ha ka a na-akpọ kampen buru ya gawa ochi bekee gawa na Lagos gawa na Alaba gawa n'ebe niile ụfọdụ dịka anyị mụ onwe m gere ntị na Arise Television na ụbọchị ole ụbọchị echi ma abụọ gara aga asị emebi na-alịghị anya ọ ga-abụrụ n'ihi enweghị ezigbo nchekwa n'ihe na-eme ụfọdụ si emebi eh, ọ ga-abụkwara m alịghị anya ka ndị nọ Legọs na ndị na-alaba zi ụmụnna ha ndị nọ n'ụlọ si lekwa onye ga-atụnyere nsogbu adịghị mana Ah, isiokwu abụrụ bụrụ vootu ole ka mmadụ ga-achịta site n'ije nta vootu ịchụ nta vootu na Lagos vootu ole ka mmadụ ga-achịta ga-achụta o ji achị Anambra steeti ma ọ chụchaa nta vootu na Lagos enwere ihe a na-akpọ statistical calculation enweela enwego mba ndọrọ ndọrọ ọchịchị na Naịjirịa enweela ka anyị si ka o si anya na ndị jere njem ịpụrụ n'ihi na anya ihe awụ anyị ahụbeghị ihe awụghị mbọ maazị odeluga ọrụ na inwe ike tụnye okwu ọnụ nke awụghị mba anyị hụrụ ndị na-adọ ndọrọ ndọrọ ọchịchị gọvanọ na steeti nọ n'ala Igbo ibugodi ụzọ gbara ọsọ nta vootu gbatawa obodo Amerịka gbagawa London n'oge anyị na-echebu na ihe ha na-abịa wụ ka ha bịa nara ndị si ndị na-ebe anyị tụ anyị ego lekwanụ ebumnuche m lekwana ihe m chọrọ ime unu nyere m aka ka m nwee ka m nweta ọnọdụ a ka m mee ka ala Igbo dịrị mma mana kemgbe a kụchara nwa amaala anyị bụ ike ekpere mmadụ ihe na Germany ọ dị ka okwu ahụ adagharịala ihe anyị na-ahụzi ugbu a wụrụ Lagos ka ọzọ ugbu a ga-ejewa Abuja tinyekwala okwu ọnụ maazị Odeluga olee ihe nke a pụtara nke na ndị na-achụnta vootu na-ejezi Lagos hapụ ọwụ ha chụtacha nta vootu na Lagos ha abịawa n'ọka bịa nọrọ n'ụche ọchịchị ee ehm, ụkọchukwu ọkaigbo ọ ya bụ ofe ife n'ime ife anyị na-ekwu n'ikoro na-akpa anya bụ nkata na-amanya bụ ọkwa na ife adịrọ mma n'ala Igbo maka ka a na-ekwu okwu ife gbasalụ ndọrọ ọchịchị ọtụtụ mmadụ na-eneghara ya anya na-asị ike na na ọnwa ife ọzọ anyị na-achọ o ndị nọ na-asị na anyị na-achọ Biafra nwee ndị na-asị o na anyị chọrọ restructuring nwee ndị na-asị si nọla ebe a nọ na mgbe na-abụọ mgbe ọ onye ji ka ọ ga-eji na-ama aka nke Igbo ji kịta bụ usoro esi achị n'ala Igbo kịta ya bụ ife afụ na-eme na ndọrọndọrọ ọchịchị Anambra gosiri etu ife si wee ghasa mebie pịtọkọ gwarikọ n'ala Igbo a na-akpa nkata maka onye ga enọchi dịka gọvanọ na Anambra panwa afụrọ na ọ dị mkpa ịkpa nkata dịlụ ndị Igbo ndị Anambra na ndị Igbo mkpa ọtụtụ n'ime fa bụ ife a na-akọzi dị iche Legọs ejebelụ ọkwụ na-afụzi ebe ebidoro aka maka na anyị adrozi level ma a sịkwa ndị nwa kwue maka na onye nọ anọ kịta chigburu Anambra onwere onye kụrụzi mmiri tọgbu iko onwere onye bụ ebe Anambra jekọ ndị a wee bata ịfụkwafụ na nọ aka afa na ebichigharị ọtụtụ n'imefa abụrụkwanụ ndị ọfụ n'ife gbasara ọchịchị Ifeanyi Ụba bụ sinetọ Andy Ụba bụ sinetọ fa n'ime fana bụ, faso na-ete ya bụ ofe enwejilakwụcha eze maka na ọ nwere ọkpụrụkpụ ife ya asị fatọgbọ n'ala Igbo ee mụa maazịkwọ ma ọ bụ poga poga ka ha na-eji eme na Legọs ike ka m ewee fụtafa ọ na bụ na ekwentị adịghịzi ma ọ bụ ndị nta akụkọ adịghịzi n'ala Igbo ga-abụ ike ọ na-eme kampen ka na ndị nọ ndị ọ na-achọ vootu fa ka fa fụ em ndị nwe nọ Legọs maọbụ ndị nọ Abuja ịkpọ ndị nọ n'ụlọ na-asịba na-ekwu onye unu ga-atụnyelụ ọ na-abụ nọọ ndị nọ Legọs em manarị ebe ya bụ akpụkpọ ụkwụ na-eghe ụfa malụka ebe ọ na-akpanarị ndị nọ n'ụlọ mụ ha ghọtara ee maka ọ bụrụ na ụdị ife a na-eme na mba Amerika ebe anyị nọ isi na ike na onye na-azụ ọchịchị na Anambra jebel Legos bụ ka ọ je ego rụdị afọ efu ya ka ọ ba na ofu nnukwu ebe mgbakọ họl wee na-asị ọkpụkpụ ndị Anambra one na one ma ndị enyi pabiko e, eri ya aka ka ya wee nwee ngwa ngwaọrụ eh, ya ga-eji wee mee kampen mana nke a bụ na Vanam pụtara na mbara na-eme nke open campaign ọtụtụ ndị anọ na Lagos e erejistara n'ụdị ịtụ vootu na Anambra parejista godu etu ife si kwụ na Anambra kịta onwerozi na-asị ike elekshọn ka anaba unu ka e wee jee tụọ vootu so na nya bụ ife gbamgharị ike fa na-eṅomi ife anyị na-anụ anyị na-afụkwa akụkọ gbasalụ e, nwanne anyị nwoke bụ Bola Tinubu Bola Tinubu bụ a sị na ọ na-agba posta na London mana afụ na ọ natago n'ụlọ kewe ego a na-etufu afa ya bụ ifufu na ọ dịka a na-akpọri ohu kama na ife ahụ ekwu maka ya dị mkpa bụrụ ife ga-gbasalụ ọdịmma obodo na ọdịmma ụmụ mmadụ mana o gosi na mmadụ afọ ọzọ <laughs> Maazị Ejike okwu a siri ike dịka Maazị Odeluga kwuru ọ na mmadụ anọzi n'ala Igbo ọkachara na Anambra mana ihe m chọrọ ka tụnyekwuru okwu ọnụ n'ihi na ọ na-egosi na eleghị anya dịka Maazị e, Odeluga siri tinye ọrụ na ya eleghị anya ike Igbo dị na Anambra apụọla na Anambra ọ nọzi na mba e, ka m rugoro ụzọ wonu onye na-aga alaba otu ọnịcha gbara ọsọ ị ga-eji hapụ otu ọ gawa alaba ị na-aga ahịa ma hapụdịla okwu ahụ ledala ya ụzọ ọzọ ichere na ihe awụ nnọọ nnukwu iberibe nọzi n'ala Igbo ọ bụghị naanị na Anambra n'ala Igbo niile eleghị m ji ekwu ihe a ị jụọ m taa kedu otu ihe ị ga-ajụ onye ọbụla bi na Anambra kedu kwuo n'otu ihe dịcha gị mkpa ka emee onye ọbụla ga-agwa gị sekuriti ka emee obodo ka ndị mmadụ nwee ike gagharịwakwa n'udo enwebụ onye n'ime ha bịaralanụ kọwara ndị Anambra lekwelekwelekwelekwelekwe ma ihe nọ na-ewu onye na-ajụkwa na-ajụjụ onye na-ajụ ajụ echetara m mgbe mgbe gboo mgbe politiks mgbe zik ọtụtụ ọkwa ndị nkụzi n'ime obodo ka a ga-agbakwu ajụ ajụjụ akọwara ha ịjụọ m otu ihe anyị na-enwezi ha ugbu a ndị na-akpagharị nwee na-akọwara ndị Igbo ledala ọnọdụ ụnụ lekwenụ otu unu ga-eji onwe ụnụ n'ọnọdụ ụnụ nọ na ya maka na ile anya otu ihe IPOB mere ihe sọkwara gị kwuo maka ha ị ga-ekpupụrụ ha okpu na nke a. ha ji mgbasa ozi wee gwa ndị otu ha ha ekwekọrịta lekwa ebe anyị na-aga elee ihe mere na enweghị ndị Igbo ọzọ obi dị mma nwere ike ịga otu Anambra dị taa jụdala ndị mmadụ obere ajụjụ ọnọdụ Anambra ọnọdụ ọnọ taa ọ dị gị mma elee olileanya gị na echi na ihe ga-adị mma mgbe ndị a na-abịa e, e, e, na-ejizi unu na onyonyo nọ na mba ka ha na-agazi kampen echi asị gị bịa tụọ vootu enwere ike amachie gị gị ga tụọ vootu onye emerie ọ ya wụrụ na gawazie n'ihu enweghị ihe wụ n'ihi na ọkwa vootu ahụ ike gị inwe ike tụọ vootu nwee ike kwado vootu gị nwee ike lụọ ọgụ ka ihe ịtụrụ vootu o mere gị otu emeghe n'otu elekshọn iberibe niile ala n'ala Igbo mana ihe meziri anyị ihe mere anyị ma ndị gụrụ akwụkwọ ma ndị ọchọ pasinja bido n'elu ruo na iberibe maazị ebe ga-etinye ya ọnụ ọ bụ ihe iji ahụ ihe a n'ihi na ndị niile na-atọ ndọrọ ndọrọ ọchịchị ghọtara na ndị ha na-achị enweghị ọnụ n'ihe a ọ ihe o jiri gị the electorate have no voice they don't care about the electorate nọ ka a mara ebe e na-echi azọta mmeri ya wuru ihe e mebiri ala Igbo ya wuru n'uche m ahụ na-enwere ọnụ a ga-atụnye n'ihe a ọ isi ele otu e ga-echi nara ekike tinyekwe n'aka ndị mmadụ ndị Anambra n'oge dị ụta ka ha nwa nwee ike were aka ha ọpụta onye ga-eme ka ndụ ha dị mma n'ihi na ndụ ndị Igbo na Anambra ugbu a adịghị mma n'uche m <laughs> Maazị Oke n'eziokwu eziokwu maazị eh, Eh, ejike ihe i kwuru olee otu a ga-esi mee ka e ike weghachite ọnọdụ ọchịchị n'aka ndị mmadụ anyị ga-atụnye okwu ahụ ọnụ mana maazị oke tupu anyị agaba na nke ahụ ihe a na-ekwu okwu ya e, e, enweghị ike nwụrụ mmiri tọgbu iko n'ihi enweghị nchekwa nọ n'ala Igbo taa na South East ma n'Imo steeti ma na Anambra steeti onye hụ ebe ọ kacha njọ ka ọ dị ugbu a ọ pụtaziri na ndị a na-azụ ọchịchị ndọrọ ndọrọ ọchịchị ịzọ gọvanọ gawaziri Legos ọ wụ na ha na-agbara ọsọ ihe ha na-agbara ọsọ wụ ha na-eze ndụ ha na-eze ndụ ha ha na-azụ isi ha ọ wụ ịgbachasị ọsọ ma ị gbabeghị ndị mmadụ si lekwa ihe a ga-eme ihe a lekwa ihe m ga-eme ma ọ bụrụ na ụnụ tụnyere m ntuliela m aka na ntuliaka ọchịchị a lekwa ihe m ga-eme ka ọ dịrị mma unu jewa legos jee mee kampen ọ na ọsọ ka ha na-agbakọ n'onwe ha ọ bụrụ na ị na-agbachazi ọsọ enyezie gị ọchịchị gịnị ka a ga-eme ya ịma o nwere akụkọ ka m bidokwa etu si ekwu o nwere akụkọ Jizọs kọrọ maka onye Samaria si dị mma anụna m ya bụ akụkọ gwụrụ one na one ejighị ya kwuo chukwu etu m si ghọta ya ọ bụla etu m si ghọta ya mana o nwere ihe ngelụ ebe onye ọzọ ji ekwu okwu onye ji ekwu okwu Martin Luther King Jr. m wee gee ya wee ghọta ya dị ọzọ dị n'iche etoo na m wee nụ nke a, nsị aa gịnị mere na ndị mmadụ akọwara m eju ahụ mana mmejikọwa aka ahụ onye chọzi ya chọọ na ịntanetị chọọ ebe Martin Luther King Jr. na-ekwu maka Good Samaritan ihe nji ekwu ya bụ na ịma na na adịghị mma ulu ndị nze anyị afụnala ndị bụ ndị nze maka na ala adịrọ mma na Anambra ọzọ bụrụ na eleke Ntịọba ọba dị na anyanwụ dinta mụta atụghị atụ agba enwa mụta bụ ebu ebu efe penji ekwu ya etu a bụ na ụfọdụ ga-eche ọkwa maka na na adịrọ mma na Anambra malụ ndị a ji wee na-eme ka eleke nchọ ga na-amụzi ebeghị ebe efe mana ọ bụrụ ife anyị gụta anyị mụta ife a gwara anyị na ọ bụrụ na na ụzụ amara akpụ ogene ọ na-enye egbe anya n'ọdụ ama m na nkata anyị na-akpa nwere ike iwechi anyị aka na ọpshọn A4 maka na anyị ekwuo ya tupu nke ebido ka ndị nwekwa nke ahụ n'akụkụ mana ude na-ewuchara arụ dị ụmụ ya kedu ka ya dị ụmụ ya na-eche ya anya si ya na akpa njọ akarịa na akpa njọ fọpụta na kwa ụbọchị anyị a na-achọ ịdaminomi anyị nọ n'ogbugbu a na na-egbu, na-aga n'iru Dị ka anyị ga-esi dọpụta onwe anyị ife ọjọọ dị na Anambra steeti na ife niile na-eme na Anambra steeti ndị kwesịrị iyi na-ekwu na ndị kwesịrị iyi na-agba mbọ ife dị mma rapụla Anambra steeti jebe Legọs ọ bụrụgodị nọ maka na ife adịrọ mma na Anambra steeti ha gbapụzie ọsọ jee Legọs ndị a na-achị achị anọrọ na Anambra ọ pụtara nọ na ụnụ binyelu ha aka rọpụta ha ha nọ Legọs na-achị ụnụ na Anambra ọ bụrụ ya ọ pụtara na ike adịrọ ha na ha enwere ume na ha enwere ọgụgụ isi na ha enwere olileanya na onwere nwere ha nwalụ a ga-esi wee mee ka ihe na-eme na Anambra steeti dị mma ya ka ha ji gbafere ọsọ rapụ Anambra chebe Legọs ebe ọ dị mma ụnụ na ndị isi afụfụ nọrụ na Anambra ife na-egbu unu na-egbu unu anya nwa mee kampeen ya na Legọs emechakwa alị na akpa ọzọ bụrụ na ifele anya echiri ifere emechi onwezi onye ifere na-eme nke ọzọ dị ka ya bụrụ na ha kpọrọ ndị nọ na Anambra steeti ife ha echere na o nwere ka unu ga-esi wee nwee ike inyere ha aka ndị ha na-emelụ kampen anọrọ na Anambra steeti dịka anyị kwu ọmatụ anyị n'anya na kampen ọzọ a na-eme bụ na Abuja maka na etu a ka ọ dị n'Imo steeti anyị fụrụ ka a kpọọ rizọt onye eche na ndị mmadụ tụnyere aka n'Imo steeti asị ya nwoke chaa n'ụzọ nọọ onye mgbe agụlụ ndị tụrụ aka n'Imo steeti ọ dịka ọ bụ onye nke ise ka onye nke ịnọ asị onye ahụ nọ ndị ahụ ka ndị Abuja chọrọ ọkwa ya nọ na anyị sị na ọ bụ na ụzọ dị mma enwe hope mana anyị fụ mana onye na-aza hope merụ na ụzọ adịrọ mma na Imo ihe a ka anyị na-eche mụnwa na-eche na-eji ime na Anambra maka ndị egosigo anyị aka ha ji onye ọbụla rapụrụ ihe ha kwesịrị na-eme na-eme ihe ha kwesịrị ime ọ nwero ihe gosiri na ndọrọ ndọrọ a na-azọ maka ndị Anambra o nwekwana ihe gosiri na ndị Anambra na onwe ha na uche ha dị n'ihe a na-eme maka onwere onye pụtasị kedu ihe unu na-eme onye ọbụla na-aga o ọ dịkwa ka etu a ka o si kwesị dị ihe a gosiri na uche anyị anyị bido mawa ọkwa mmiri ya tupu ozobe ọya ka o ji ewute m Ote tego anyị anyị bido ụbọchị ekwube maka nchekwa kwuo maka ndọrọ ndọrọ na-abịa na Anambra steeti kwuo etu anyị iche ndị mmadụ si kwesị itinye uche na ya mana ọ pụtara na ya etu anyị si wee na-asị na ihe awụ ọlụ gọọmenti na ya ewelugo ya na ọ bụrụ ọlụ obodo ọ bụrụ ọlụ ineta ndị Igbo ọlụ gọọmenti na gọọmenti etu anyị si mara ya agbụrọ ndị Igbo na-asị na ịfụ afụ dimkpa afụ ogologo imi ya ife mụwa ghọta na ya wụ na dimkpa ịfụlụ nwere ogologo imi ha wụrụ onye be anyị maka anyị adịghị enwe ogologo imi etu aka isi fọlụ gọọmenti anyị kwesịrị ibido kịta mmanụ na taa bụ gboo chewe iru n'ife chere anyị iru maka onwere onye ga-edozi Anambra steeti ndị mebiri anyị maka ndị mebiri ya mebiri ya ndị nke a na-egosikwa anyị ụdị ndị ha ga-ahụ na mmebi ahụ ka dị ha n'isi na ebe ha ga-ebu akụ na ụba kwesịrị ịnọ na Anambra steeti je awụrọ na Anambra nọọ n'ime akpa ha na ebe ha nọ bido ọfụma etu a ka m si kwu ị e, na ụbọchị gara aga dịkọwa onye akọbụ ụbọchị mkpụrụ ụbọchị abụọ atọ gara aga anọ m na-ege na-ele ka ihe a na-eme na Arise Television otu n'ime ndị na-akparịkparịta nkata ha dịkwa mmadụ anọ ndị nwoke abụọ ndị nwaanyị abụọ dịka anyị sikwa akparịta mkparịta ụbụbọ n'ikoro otu n'ime ihe o kwuru o nweghị onye n'ime ha bụ onye Igbo na Arise TV ahụ otu onye n'ime ha sị na ihe a na-emenụ egosila na ọ na-egosi ka otu n'ihe a na-arụtụ akawo ọtụtụ otu ndị ntorobịa nọ na Alaba market si na ekwu na-eso ụgbọ njem na ụgbọ nta akụkọ nta vootu Maazị Ụba na-agụ egwu na onye nzọpụta ha ma bụ Maazị Nnamdi Kano. nke ajụjụ bịa na-ajụ onwe m bụ Ifeanyị Ụba ihe ahụ ndị ntorobịa na-ekwu n'azụ na-agụ egwu a na-agụ ọ na-anụ ya maka ya na onwe ya nọ na APC onwego ori onwebela mgbe ọ tụnyere ọnụ ma ọbụladị ma ya na onwe ya ma ndị ọzọ na-adọ ndọrọ ndọrọ ọchịchị a nke tụnyere ọnụ n'ihe gbasara eh, ndị ntorobịa nọ n'ala Igbo na-egosi na ha enweghị afọ ojuju n'ọnọdụ ha na Naịjirịa taa nke bụ ihe na-akpalitere oke nsogbu a na mmekpa ahụ a na ihe niile a na-eso a na-agụ IPOB na ESN onwe gbara onye mere mere onwe ya elu onye mere mere onwe ya elu ee olee ihe ejiri mara ya na Anambra kọwụ akpata akụ n'ụzọ erie n'ụzọ pụta n'ụlọ bata n'ụlọ ka echie ga-eze ọ ya wụ ihe anyị na-ahụ ihe a kpatara anyị jiri chọọ ka anyị leba anya n'okwu ihe a na-ara akpọtụ aka kemgbe a na-ekwu maka na ihe a metụtara aka dịka gị onwe gị kwuru metụtara aka n'ihe ịsị na ihe a na-amaghị na anyị ga-atụnye ọnụ n'ihe gbasara option A4 ọ wụ eziokwu n'ihi na ihe a na-eme ihe gbasara ndọrọ ndọrọ ọchịchị na nta vootu a na-achụ na Anambra taa na njem a na-ejepụ na Lagos eleghị anya ka ọzọ ga-awụ na Abuja metụtara aka n'ihe a na-ekwu okwu restructuring n'ihi na a na-ewe kwuo okwu restructuring obi agbala ịma asị akpọ akpọ nkịta obi agbala ya na nsị ekwu okwu restructuring obi agbala ndị mmadụ na eh, hapụ anyị ka anyị mere ịwa mmanụ dị n'obodo anyị ka iji ya eh, ụlọ etinyezila ya aka nke ahụ a minor thing n'ihi na kala Igbo dị taa ọwụ mmanụ petrolum wetara anyị mmepe ọwụ mmanụ petrolum ka anyị jiri rụgharịa rebuild rụgharịa ala Igbo kemgbe a lụchara agụ Biafra anyị ahụkwala n'ụkwụ ndị ugwu si na-ewere gold ha na-ere na-akpara ego ha na-etinye n'akpa anyị ahụkwala ka imi na anya dị ha ahụbeghị m ihe dị iche onwebeghị ihe m hụrụ dị iche n'oche ndị 6 n'oche ndị 1 ileba anya ndị ihe a na-ekwu ndị nọ n'ụlọ ndị na-enweghị ihe ha dowere n'ụlọ ejiri mara ha na-anaghị alọrute ụlọ na-enweghị mmekọrịta ha na ụmụnna ha naanị mgbe o ruru ịdọ ndọrọ ndọrọ ọchịchị unu esi Abuja ti Legos. kena uru ziri ije chụwa nta vootu na legos eleghị anya nke ọzọ bụrụ na Abuja a na-ekwu okwu restructuring restructuring ya wee hazigharị obodo ọ dịkwa mkpa ka ndị na-ekwu okwu restructuring hazigharị ọnọdụ ọchịchị ka a na-elebakwa anya mara na o metụtakwara aka ọwụ naanị na economic na revenue allocation n'ihe gbasara revenue o metụtakwara aka n'ihe gbasara ndọrọ ndọrọ ọchịchị n'ihi na ka Naijiria dị taa ịbịa na mpaghara dị iche iche na Naijiria usoro ọchịchị ọdịnala dị iche iche ịbịa n'ugwu ọ ihe emi ya kwuru ihe na-eme ịbịa na ụmụnne anyị ndị ọdịda anyanwụ ọ bụ ihe Oni kwuru ma ọba kwuru ọtụtụ oge ọka ahụ ka o si eme mana anyị maara n'ala Igbo kemgbe ntọala ala Igbo ndị Igbo bụ Republican religion o nweghị onye wee eze mere e na eji asị igbo enweghị eze ọ ya bụ ihe a webatarala anyị webatarala anyị iwu e ihe prọfesọ ọkammụta Humphrey Nwosu jiri wepụta ihe a na-akpọ option A4 n'ihi na option A4 hiwere isi n'ihe ahụ Igbo kwuru na a na-esi n'ụlọ mara mma ụwa n'ama ya bụ na a na-ekwu okwu restructuring na nhazigharị obodo ekwesịrị ịhazigharị obodo ka steeti ọbụla rijiọn ọbụla mpaghara Naijiria ọbụla nwee ike wepụta usoro ha kwesịrị iji na-adọ ndọrọ ndọrọ ọchịchị nke ha n'ụzọ hiwere isi na omenala ha n'ihi na ọkwa na omenala dịka Fela o kwuru tradition and culture is government teacher ọwụ omenala kwesịrị ịgụ iwu inye anyị ntụziaka ebe anyị na-eje n'ihe gbasara ndọrọ ndọrọ ọchịchị anyị agaghị anọrọ n'ala Igbo ebe a sị na a na-esuru ụlọ mara mma pụọ n'ama ebe ụmụnna na-ezukọta isi kwekọrịta ihe ha chọrọ ime anyị ahapụ ya banyezie na ndọrọ ndọrọ ọchịchị a na-esi n'isi gwa anyị onye ga-abụ onye isi ọchịchị maazị e, Odeluga achọrọ m ka ibiko tinye ọnụ n'okwu a ọ dị gị ka ihe ọwụ ihe ọzọ ndị Igbo kwesịrị ịchụwa kọwa ụlọ mepee ihe iji ekwu okwu mepee ihe iji ekwu okwu anya na-anụ olu gị mhm. ya ife ị na-ekwu kịta bụ ọ bụ isi sekpụ ntị na maka na ya bụrụ ka ebido chụba ewu ojii n'ụtụtụ tupu chi ejie maka ife ji Igbo kịta bụ ọchịchị ọchịchị nyezila anyị etu mamịrị sinye ọkụkọ maka ife nji na-asị maka ọ bụrụ onye kwue taa efue gọvanọ anyị jel kampen wee ozi ọsọ na na Anambra steeti maka na ka ọ na-achị mgbe Peter Obi na-achị o nwere onye tili aka na abụ n'anya echekwala obodo anyị bụ Anambra ndị Igbo ndị niile afụ na-eme kampen etu obodo si akpọgharịgharị ịnụ ka fanọkọta si mba ka anyị ncha bụ ndị na-azụgodo ọchịchị ka anyị chịkwụwa isi ka anyị tụọ alụ ka anyị gbakọkene dịka otu wee were ofu ọnụ wee kwuo okwu na-asị nzono emeremere niile amegide bee ma ọfanwa atụba alụ na-asị na ife a ga-eme ma nke a ga-eme chichi kpọkpọ nwero nke a nụrụ kpum onye ọbụla na-agbagharị maka na ọ dị ka ụfọdụ na-ebo na-ekwu na ọkwọ ife a na efe ejegharị kampen bụ ife setala okwu niile mana anyị ekwetasịrọ mana kịta ka egosi kafanwe kwesịrị ịpụta gosi etufa ga esichi ma bụ ndị ndị ndị ife gbasara Igbo na-emetụta ọfụma na ọkpụkpụ fa bụ dimkpa Abụdike eleghị anya ịma na a na-asị na fajekwa Lagos ịma na onye ala na uche yikwọrọ eleghị anya ọ bụrụ na ike na afro irufa ga-eji wee nọrọ na Anambra wee na-agwafa Ifefa a ga-eme maka na ọtụtụ n'ime fe abịago ee kọwasịa gboo ee nyesịa ndị mmadụ tụsie mm, ọnụ ifefe a ga-eme ma etụfe a ga-esi lụọ ọrụ mana fa emenwuzi to n'ime kịta pachaa jee ebe ọzọ ka wee mara na mm, ọ dịka a na-eme ya na-abọkasị anyị mana fa ike na uche fa abụrụ na arapụ ya bụ mm, nsị osidebe kama fa amarụ na mmiri ọ na-ejide ọnwa nkịta ife Igbo ga-eji ghọta n'ife na-eme kịta bụ na ya bụ egwu aghago na nke nwaanyị na-adọkpụ na-amadụ eji <laughs> aka na ogodo agba ọsọ ya bụ na ya ife esighị ike kịta na ọ dị mkpa na anyị bụ ndị Igbo nọla anị wee jụọ onwe anyị ajụjụ kedu etu anyị ga-esi chi ana Igbo kedu etu anyị ga-esi bido rọpụtaba ndị ga na-achị anyị kedu ka anyị ga-esi chọba ndị anyị ga-eduga ozi kedu ife na-akpa anyị dịka ndị Igbo maka ife a niile fa na-akwụgharị onwekwo nke na-akpa maka ya ife a na-ekwu bụ unu ma na onye etuo ya e afa ma na pati nke a pati abụrụ ife na-azọzi mmadụ kịta maka onwerọ pati bụzi pati ife pati bụbu ndị nọ n'ọchịchị onye ọbụla aza naanị ya ma na-eji na-eke ego na-eri ọ bụrụ ike isi na pati a dị ezigbo mma na ha nwere ezigbo eh, atụmatụ ha ga-ewelụ bịa mba ọ mmadụ ka a ga-apị aka pịta onye ga-achị Igbo ma n'ime ndị a niile na-agba na Anambra onwere nwere ofu onye n'ime fa nafa ekwu ọtụtụ n'ime fa eh, bụ onye pụta ọsị na ya alụgo nka alụwa nka alụwa nka alụwa nka lụwa nka ị na-alụ ọ ya bụ ife ndị mmadụ ga-eri onye ọbụla chọrọ ọlụ ụzọ ịlụsi ụlọ ọgwụ lụsịa ụlọ akwụkwọ ọ bụ ụlọ akwụkwọ bụ nsogbu Igbo alụsigo ụlọ akwụkwọ niile alụ mana afụrụ ife akụzi afụrụ ndị akụzi akwụ ụgwọ mana ọtụtụ n'imefa bụ ọka ego ebe a ọ lụọ alụmdị vileji nke a omeosi na ya emego nke a na ya melụ nke a na mgbe e mere covid na ya ke rilif ike rilif covid ọ ife ga-egosi na ịbụ ezigbo onye ọchịchị kedu atụmatụ ga-edupụta Igbo duga Igbo na na-abịa na-arụ iri na-abịa na arụ iri na ise ma arọ iri narị iri na funarị arọ na enebe anya etu Igbo ga-esi wee bụrụ mba ụwa ga-eji na nṅomi ka ọtụtụ ife a ga-akpa na ife gbasara ọchịchị dị tọgbọlụ mana ahara akpa ara akpa ya bụ nkata to isi nkwue nọ na anyị ga-ebidokwa n'isi mana ọ ya ka m jisiri na afụzi amazi ife anyị ekwu maka na onwerozi ndị ịghaba asị ga-akpa oku wee na-asị tịkwụsị kene ka abịa kene ka achịkwa ka amalụ ka a ga-esi wee jitu enyi maka na nsogbu dị nsogbu dị Hmm. Ehm, Maazị Ejike ka a na-etinye ọnụ n'okwu a dịka achọrọ m ka inwe ike tinyekwuru ọnụ n'okwu a n'ụzọ ọzọ n'ihi na ọ bụrụ na ile anya ihe anyị na-ekwu enweghị ike nwụrụ mmiri tọgbu iko enwere ike enweghị ike enweghị ike laba ụlọ hie ụra mechie anya na-aga n'ala Igbo ka ọ dị ugbu a ya wụrụ na gọọmenti echiche eburula agha budata n'ala Igbo si na ha na-achụ ndị IPOB ndị nwa na n'onwe ha anakwana ekwu sị ka ihe ntụziaka ka a ga-eme ihe a ka ọ dịrị mma ọtụtụ n'ime ha anaghị anụ ntị ịhụna kemgbe e bidoro sit at home ha nwa n'onwe ha echeghị ya eche chebazie ya echiche nke ọma eteela anyị kwuru okwu n'ịkụrụ na onye ndị iro gbara okirikiri na-eche ndụ ya nche tupu gị nye iwepụta atụmatụ si onye ọbụla ga-anọ n'ụlọ mmụọ ndị ọbụla ka ị jụọ onwe gị ajụjụ ihe ị na-eme ọ baara gị uru ndị nwa isi na-azọ ọbara ha uru ngwa IPOB si na ha akwụsịla sit at home n'ụbọchị Mọnde mana iruo n'ala Igbo ka ọ dị ugbu a Mọnde ọbụla aka nọ na sit at home n'ihi na ndị iro ndị Igbo awụnye n'ụkwụ n'ala Igbo na-emezi ka a na-ebo ya IPOB ịpụta ezi n'ụbọchị Mọnde agbagburu ebo ya IPOB ịpụta ije ịrụ ọrụ ije ime ihe akụgburu ịbụ ya IPOB ya bụ n'ihi na anyị echeghị ya eche anyị akpaghị ya ịkpahụ ụnụ na ndị ndị nwe ụnụ so na ụnụ na-azụ ndụ ha ụnụ akpaghị ya akpa etinye ihe a ọgbaghara abatala ịbịazie n'ala Igbo taa ka ọ dị ugbu a lekwula izu a na-abanye n'ime ya ugbu e nwere Mọnde enweghị ihe ọla a ga-eje Tuesday ga-awụ public holiday abịa gụgide nnụ agụọ holide ndị alakụba gụnye Mọnde ihe a na-arụzi ọrụ na ihe a na-azụ ahịa na ihe a na-eme biznes n'ala Igbo ka ọ dị ugbu a ọzọ mkpụrụ ụbọchị ise Tuesday Wednesday Thursday Friday gị jee bank ịrụzie na bank mmadụ a na-azị ahụ ụzọ mkpụrụ ụbọchị anọ ya wụ agba ya agba gbawa nta mere ejiri gbagbuo anụ e na-enweghị onye ma aha ya ọ dịka ndị nwasị anyị na-azọ maka ọdịmma nke ndị Igbo anyị na-eme ihe bekee na-asị putting the cat before the horse ihe onye ji na mama ya ma eje n'ugbo ọ nọrọ na tupu anyị ekwuwe okwu agitation anyị ga-alarịrị anyị ga-alarịrị kedu ihe anyị na-eme banyere ndị a na-achị kedu ihe anyị na-eme ọ dịghị mkpa ma a sịrị a na ndị na-azọ na na-azọ maka ọdịmma nke ndị ọwụwa anyanwụ Naijiria bugodiri ụzọ lebawa anya n'ihe ndị a wụ ihe ndị iro anyị ji emegide anyị isi n'isi ebe ha nọ isi n'ugwu na-amanye aka na-ahọpụtara anyị puppet kings Wara chiefs ọ gagharị ịka mma ma asị anyị ipop tinyere ọnụ n'ihe gbasara ka ha na-ekwu okwu kwụsị okwu ihe referendum ahụ karịa ihe a na-ekwu kwụsị okwu ihe referendum ahụ ike karịa nke ha na-ekwu kwụsị okwu restructuring ike karịa nke ha na-ekwu elewe anya restructuring na-agara ewetara anyị ezigbo ọnọdụ ndọrọ ndọrọ ọchịchị gara enyere anyị aka anyị ahọpụta mmadụ dịka Sam Mbakwe ka onwe nwee ike ka ha nwee ike rụọ ọrụ n'ala Igbo mepee ala Igbo karịa ndị warant chief a anyị na-ahụ ugbu a Tinyekwuo ọnụ maazị Ejike ọ dị ka maazị Ejike e, oke biko tinyekwuo ọnụ ka maazị Ejike mgbe ọ lọghachitere nke ịma um, onwe ochi ya tara ma ọ ga-ewepụ ihe ihe nọchiri ikwu okwu ya ekwe e, teknụzụ ọgbara Igbo gharị agbala Igbo ga-ata ee maazị e, um, ụkọchukwu anụrụ ihe ikwu eche m nke mbụ dịka m si kwu ọ onye yi akpụ ụkwụ ma ebe ọ na-afụ ya ụfụ ee hapụgodi ihe na-eme ala Igbo niile ka anyị nọrọgodo na Anambra ndị Anambra enwere redio steshọn enwere Anambra Broadcasting Corporation ABC elee ihe mere na-agaghị asị ka ụnụ ha na-azọ ndọrọ ndọrọ ọchịchị bịa n'ebe a ka a jụọ ụnụ ajụjụ elee otu unu si ichi obodo ma ka a marazi onye na-agaghị ekwe bịa ile anya dịka m si kwu ebe na-enweghị nchekwa obodo enwe ihe ọzọ ị ga-emenwu ụmụnwaanyị agaghị aga ahịa ụjọ na-atụ ha agaghị aga ubi ụjọ na-atụ ha onye ọrụ bekee agaghị aga ụjọ na-atụ ya onye na-agba okporo ụzọ agaghị aga ụjọ na-atụ ya nchekwa obodo bụ isi ya wụ n'uche m akụ elu kọ ala onye ọbụla ga-abịa kọwaa ele ihe unu ga-eme ka echekwa obodo n'ihi na ile anya enwere mgbe ndị e, oji abalị egbu karịrị akarị n'ala Igbo ọ mmadụ wepụtara bakasị o eziokwu na ha mechara ghọzie ihe e na-ekwechighị ịghọ ma mgbe ha bịara a chụrụ oshi chụọ ya ya ala ala ka nanyị tata enwere ESN ESL akwa mmadụ Nnamdị Kalụ nọ na nga ọ nọghị ofesi ngị nwawu onye isi onye na-azọ ndọrọ ndọrọ ọchịchị enweele ka isi ji oji si ya na elenu e, e, ihe ọbụla ị na-achụ bịa ka anyị mara otu anyị ga-eji gbakọ ọnụ nye mmamịrị a ka ụgbọala anyị ụfụfụ ga-emenyụ ọkụ na-agba e, Anambra steeti enwere onye ụjọ ga-ekwe nke ahụ ya ihe m na-ekwu wu na ihe a niile na-eme ahụbeghị m otu onye pụtaralanụ ghọta na nsogbu ụlọ wee meghee ọnụ na-agwa ndị Anambra lekwa ụdị ihe anyị enwere ike ime oge isi m na arụrụ ụzọ okporo ụzọ e, oge ahụ dịka nazi ndị na-enye rilif n'oge ugbu a Onye wụrụ na aka m laghachikwa ebe m bidoro ndị Anambra ga-ebido gbawa ndị ndị ya na-achọ ndọrọ ndọrọ ọchịchị chefu enwekwenu ndị nwere ike oge nkịta wee oge e ga-eji ba otu Ọnịcha gaa ahịa n'ọka ee ga n'ụlọ akwụkwọ n'ụlọ ụka ebe niile bido kọwawara ndị Anambra lefe n'anya n'Imo steeti olekwe na ihe mere ebe ahụ ka e, a na-achụ ewu ojii tupu chi ejie ka a ghara iwere aka anyị webatara anyị nkụ ahụhụ e, e, n'eziokwu n'ọzọ ihe kwesịrị ibido mewe n'eziokwu eziokwu enwekwara nwa maazị nwa amaala anyị Kinsiano na-ekwu okwu ebe a n'eziokwu dịka ị kwuru na nwa maazị Nnamdị Kano nọ na nga N'ihe e, tinyekwara agha eburula bụ kwasa anyị n'ala Igbo onye ọbụla na-adọ ndọrọ ndọrọ ọchịchị ka ọ dị ugbu a n'ala Igbo na-asị na ịbụ ịzọ gọvanọ mana Anambra steeti ọ bụrụ naanị so na Anambra steeti mana Anambra steeti manye n'ebe ọzọ maka na emechaa Anambra e, e, n'afọ ole ma ole na-abịa abịa ọnwa ole ma ole na-abịa abịa a ga-ebido kwakwu okwu ndọrọ ndọrọ ọchịchị ma n'Imo ma na Abịa ma na Ebonyi steeti ma na Enugu steeti mm-hmm. ma ị nweghị ike ịtụnye ọnụ gwa anyị ebe ị ịkwụrụ ịkụ banyere ihe ihe a na-adajisi maọbụ IPOB ma ESN ma ihe Biafra unknown gunmen ma ị nweghị ike inwe ike kwụrụ chịm gwa anyị ihe ị chere anyị amara ma onye anyị na ya na-achụ iso achụ ele ọwụkwa dinta dịka anyị kọwụ ụkwụ ya ọdịkwa ụkwụ ele maazị oke ịma um, o nwelụ ife gbasatalụ ka ESN na IPOB etumnwa si wee fụ ya n'oge kịta achọrọ ikwu nke m bụ ozi Gamaliel ziri ndị kpụtala ụmụazụ Jizọs na-achọ ka emegbu ha ha na ha ma na onwego ndị biniri ka nke a Tadeus Judas nke si Galili dịka Jizọs mee mkpọtụ mee mkpọtụ oluru arụ ise ife a na-ekwu kwasa n'ife ka mma wee rapụ ha ha merụ ka uche ha na ọ bụrụ na aka Chukwu dị ya bụ na afụ na aka Chukwu dị ya mana ọ bụrụ na aka Chukwu adịrị ya aga dịka ije ikpo jere na ije odumodu jere mana na ọ bụzikwa na ụnụ sị na ụnụ ga-agba ha mgba ọ bụ na ife Chukwu kwadoro na ụnụ ga-afụ na ụnụ na-agba Chukwu mgba na onye bụrụ chi ụzọ gbagbuo onwe ya n'ọsọ nke ahụ uche m na ndị IPOB mana ndị IPOB ị nọ na Legọs maọbụ ịnọ n'ala Igbo na-asị na ama atụ vootu na Anambra maka na onye nzọpụta ha nọ na nga mụnwa aghọtara ife etu o si gbasata agbụrụ n'ovalod agbụrụ loodu moto ma ibu ovalod ma na iburu ovalod ka agbasago loodu na moto ọ bụrụ na ndị anyị na ha na-eme na-agali maka paspọtụ nji nọrọ ebe nọ bụ nke Naijiria paspọtụ nji gafee bụ nke Naijiria enwebeghị paspọtụ Biafra afụbeghị m ndị na-enye ya mfụgodi ndị na-enye ya etu esi akpọ Biafra kịta mụnwa a na-akwụ na laịn sọsọ laịnụ mma asị ka akwụrụ na ya bụ nke A4 ọ ga-abụ ịmara onye na-atụnye aka ịkwụrụ n'azụ lin ya mana ihe m ji ekwu bụ na ịzọba ute tupu ịzọta ala mmegheri onye Igbo ọbụla ma ya anyị achịkọtaba ebe anyị ka ọ ga-adị mma anyị achọpụtara ndị ga-achị anyị na ndị ga-edu anyị ka anyị ga-abụ asịzie na asị ụnụ ngwa na ferosizi ụmụ Izrel naba ụnụ amala onye unu so ụnụ na-azọ ute unu ga-eji wee larụ ịzọta Biafra ọ Biafra mechaa ngịga pụtara wụlụ minista ka ọ Biafra pụta asị obi anọ ngwa jidekwa Anambra steeti ka ụzọ dị mma ka ụnụ chọta Biafra echi Nnamdị Kanụ achịa ha ncha and then ọ ụdị edipta a na-afụ ka a ga-eji wee mee ọwụlụ ụdị Biafra ahụ mụwa <laughs> m onye Amerịka ihe m na-ekwu ugbo o kwesịrị ka anyị sị kedu ihe bụ mkpa anyị kedu ihe ndị Igbo chọrọ kịta ihe anyị mabụ n'ala Igbo adịrọ mma mkpamkpa na akpa na ya kedu ka a ga-esi wee kwụsị ọkụ na-agba wee bịakwazie n'anya malụ etu a ga-esi gị ọ bụrụ ọkụ na-agba ụlọ m na achọgori ka nzọpụta ute e, ka mba anyị meje weta ute m ọ bara uru onwere onye ọ bara uru chaja ndị na-asị na ama atụ vootu na Anambra maka na onye kefe a na-akpụ ya onye suprim lida ha nọ na nga ewoo ọ na-ewute m na suprim lida gị nọ na nga mana kedu ka anyị ga-esi wee dozie ụbọchị ọ ga-abụ suprim lida gị si na nga hapụta onwe ebe ọ nọ ọ bụkwanụ na ị na-asị ndị mmadụ nọdụ n'ụlọ ụbọchị mọnde eje n'ọrụ na suprim lida gị nọ na nga ị ga-atụ mmadụ niile nga mkpụrụ ọka ka o wee bụrụ na suprim onye ị na-atụ nga mkpụrụ ọka ọkwa gị ya na ya ọkwa ụnụ ncha nọ na ogwe aka ebidoro unu ebido ọ bụrụ na m gị ata afụfụ ị na-atakwazi m afụfụ ọzọ iji wee gosi m na onye ifụrụ n'anya na-ata afụfụ na-aga n'ihu gụwa bụ onye ire m onye mmegide m ọ bụrụ na ụnụ chọrọ ka a nọrọ ana n'ụbọchị monde ndị Aso Rock na ndị Abuja nọrọ ana ụbọchị monde ọ ka bụ uru karịa onye na-achọ ife ọ ga-enye ụmụazị na Igbo ụnụ sịkwa na ụbọchị tọzdee eh, eh, dịka ụkọchukwu na-ekwu ụbọchị monde a ga-anọ ana n'ụlọ maka na Suprim Lord na na nga ụbọchị tuzde a ga-eme Eid Mahud maka na onwere nwere na-ekechi ọnụ na-ebu ọnụ na-eri e, eri ụbọchị Tọzdee, suprim lida ejekọt a ga-anọkwa anị so na ofu izuụka lọsa abalị na-abọ ị nwere ike isi na be gị pụọ mee ife bara uru jee afịa zụọ afịa nweta ife ị ga-eji wee zụọ ụmụazị onye ka nke ahụ bara uru n'ala Igbo onye nwere ike were abalị na-abọ o nwere ọ na ife onyonyo a na-eme na obodo oyibo ka bụ onye sịrị onye ọ na-ezi ozi si ya ana m enye gị ofu izuụka enye m enye gị ụka na-abụ ka iwe jee onye asị ya na izuụka na-agba epeka ọ sị ya mana na Moses si na Chukwu ya kerie m six days mana ngụzie n'aka m olu ha abalị isii abalị na-abụ ka inyere onye Chukwu kelụ ka o wee weta ife ya ezughị oke ndị be anyị na-abịa kwucha anyị sị saa anyị wee maa na ozuona o zuru ezu anyị kwesịrị ime ihe ga-abala anyị uru isi na ama azọ ndọrọ ndọrọ na Anambra steeti mana ịma ime ọ bụrụ na ime etu ahụ nke ka ụzọ dị mma na-abịa ndị ndị na-achọbụ ka ha gwa ụnụ ka a ga-esi ya edebekwala ụnụ onye ga-achọ ụnụ ka ha wụrụ ofu nke Igbo abụrụ na ọ bụrụ na ị nwere ụtụ isi na onye a bụ onye nọchitere anya gị mana ọ bụrụ anya gị ka ọ na-anọchite ịchụ onwe gị n'ụgbọ ọ ma elute gị ịsịkwa na nwata si na nne ya na ezu ike <laughs> ịma na ụlọ ama ya n'anya ụbọchị ahụ o ji onye na-anya ji onwe ya ozugbo anyị ga-arapụ onwe anyị ịma na ife ji ya ara anyị mana ihe ị na-ekwu okwu ya ọ na-awụ anyị kwuo okwu a dịka a ga-asị na anyị onye kwuru dịka isi kwuo ihe ọ pụtara na ịbọọla bitreya ịbọọla sabo ịbọọla nke abụrụ nke ọzọ o nwere oge gara aga ịkpara ụdị nkata kpasị ndị IPOB otu ihe anyị kwesịrị ileba anya ị na-eme na-azọ ụdị ndọrọ ndọrọ a na ụzọ anyị na-azọ anyị kwesịrị ileba anya otu ndị na-adọkọ ozi ndọrọ ndọrọ a si eme na mpaghara ụwa ndị ọzọ ndị ọ gara ọfụma dịka ndị Hamas Hezbollah Tami Tigers lee ebe niile ndị mere ya dịka isi eme ya ka o siri pụtara ha na ndị mekwara ya n'ụzọ ọzọ ka o siri pụtara ha lee ihe mere na Spain na the referendum mhm. na the Catalonia maka na isi na-aga adọ ndọrọ ndọrọ aga enwe elekshọn na Anambra steeti a sị ndị bekee anyị si onye nọrọ n'akụkụ mmanya abịa mitin onye nọrọ n'akụkụ mmanya ọnụ otu pam if you stand by the side and put your mouth while we are at the meeting you pay one, you pay one pound ya ọ na-etinye ego how about how about gịkwanụ maka asị na ọ dịra nọọ ihe ga-ekwu ome ndị niile na-eme agiteshọn iPod, IPOB onwe ha bịara mmanye aka na ndọrọ ndọrọ ọchịchị mhm. bido mewa grassroots campaign ga-eji aka injinia the people kụziere ndị mmadụ si lekwa ihe anyị chọrọ lekwa ihe ga-adịrị anyị mma lekwa onye ga-azọ ndọrọ ndọrọ ọchịchị ya enwe isi karịa isi a ga-enwe ndọrọ ndọrọ maka emechakwa a ga-enwekwa ele a ga-enwechakwa onye ga-achị and you have no contribution in that person mm-hmm. echikwa Abuja kpọtụrụ na onye ga-achị ụmụ ole nke ụzọ mm-hmm. isiokwu ihe awụ ihe ya onye m ji asị akpaghị akpa gbaa nta agbagbu anụ onwe ya onye ma aha ya mana a na-ekwu ya ọtụtụ ndị mmadụ anaghị aghọta ọtụtụ ndị mmadụ anaghị aghọta maazị e, oge anyị agawala kparapụ kparapụ mana maazị odeluga e, achọrọ m ka okwu ọnụ n'okwu a n'ụzọ pụrụ iches ọkacha dịka ọ dị ugbu a ihe a na-eme na Anambra ọwụrị ndị ọ dịghị mkpa dịka maazị Ejike Ọbazi kwuru ọ dịghị mkpa na ọha ndị ma ndị eze ọdịnala obi of Onitsha ndị eze ọdịnala wụ ndị gbara ọkpụrụkpụ na ọ dịghị mkpa na ị ga-wepụta ọnọdụ wepụta mbara maọbụ na telivishọn maọbụ na redio maọbụ na taụn họl ebe a ga-akpọpụta ndị a sị na ha na-azọ gọvanọ kpọrọ na anyị ihe unu ihe unu chọrọ ime ka ahụ otu mana ihe gbasara ezuka na ume nọ n'ala Igbo a ga-amanyerịrị ya ọnụ ịnụ na Anambra a ga-amanyerịrị ya ọnụ olee ihe olee ebe ụlọ ụkụrụ n'ihe gbasara ihe a eme n'ala Igbo n'ihi na ka ọ dị ugbu a anyị amarana na ee ndị IPOB na-aga enwe elekshọn mana ọwụ IPOB na-eme ihe na-eme na Anambra anya ka ahụ doro onye ọbụla n'anya ụlọ a na-agba ọkụ ihe ndị na-eme mmebisa na emebisa na ndị a na-egbu ọwụwụ IPOB na-eme ya anyị ma ndị na-eme ya aka gọọmenti etiti nọ na ya mana ihe eji ebo ya IPOB ebo ya IPOB ya kpapara ha n'ahụ n'ihi na IPOB na-ekwu tụtụtụ too much esiri n'ụbọchị ọsọ sụrụ ya azọgbuo nwaanyị afọ ime ọzọgbuzi nwaanyị afọ ime onye ka a ga ya ole ọ dịghị mkpa na ndị a ga-abịa gwa anyị okwu gwa ọha ndị Igbo ha ndị Igbo okwu gwa ọha ndị Anambra okwu lekwa ebe m kụrụ ma udo ma ụba ma onye ọbụla n'ime ha lekwa ebe ụnụ kwụrụ ọ dị mkpa oge ya agago mana ya bụ na ịma asị na a ada nọ n'ụlọ ewu mmanụ ọbụla mhm. mana ka o si dị kịta ike ya nọrọ n'ụlọ oife gosi ike ya nọrọ n'ụlọ ife a niile na-emekọba onwerozi onye na-ekwupụtalụ ọha ya bụ ọha ụmụ Igbo nwụrụ onye na-atụzide alụ na-asị nzorio biko domali domali mba ọ ya bụ nsogbu maka ịkpọ ndị Council of chief ihe akpọfanụ maka na fa ejego nalụ ndị gọvanọ satifiketi so ọ gọọmenti na-enyezi ọfọ bụrụ obodo so ọnụ adị n'okwu oge agago mgbe a na-abụ ike akpọ obi of Ọnịcha ọpụta welụfụ ebube na-eso ịnụ wee gbagharịa eh, mba ị ga-akpọ ndị bishọp em eh, ọkwọrfa na-abụ eh, gọvanọ ya eme ifefe general envelope ndị politishan ejego na ọgọst mitin niile tinye ụmụ nwaanyị abadafa ga-ama ịpụtazi afọ mara abada bụ isi fa onye ga-ekwuzi okwu ya bụ na ikpe niile bụ otu nwee ike ịjụva ajụjụ ama ndị PG ekwu na ndọrọ ndọrọ ọchịchị ụfọdụ n'imefe ama nkwụ maka na gọvanọ ekwugo ya bụ onwerozi ebe afụrụ ebe ebidoro aka o afụrụ ebe ebidoro aka na ife ọ dịlụ bụ ọha mmadụ ọha mmadụ isi onye onye sọkwuru bụrụ moto a na-ebu ma ọ bụrụ posta bịa ma ọ bụ bụrụ kampen bịa unu anọbianị jụwa ya ajụjụ nwoke nke ijele eje ka ife ijeta ka ife anyị jetana ya otu anyị na-esogharị ndị a gị na fayi ọ ndị ezigbo mmadụ ka amụ maka egwu ife niile a na-apịatụ na be anyị kedu ife ị ga-eme maka ya ka ife ịma maka ya onye atawara ọnụ kwuo okwu afa ịma na ọ bụrụ onye isi kara aka maka na a sị na nna na atụrụ ha eje esumu mpi e ekwukakwa ya alụ hmm. maka na onye pụtara nkịta asị na ya na-azụ ọchịchị n'ala Igbo o kwesịrị ịmụ ife dị na ya mara ife ọ ga-ebu ma ọ ga-ebu nkwụ ya ya ma na ọma mbụ nwe ma elo ala oji ka m ahụ maka ọ na-abụ onye a si ka m kwupụla ana afọ okwukwa m ebe onye ọbụla ga-atụla ụba vootu nye jikwa ya ebe o si kpata ego niile ọ kpata maka na ama na mgbe o si Amerịka nata na fụrụ ọtụtụ ụlacha o wee baa gọọmenti Obasanjo si na gọọmenti Obasanjo a na-akwụ salarị gobe ụgbọelu dị iche iche onwekwu hmm. ofu faktịrị agaba asị ọlụnụ onwekwu ofu ebe ị ga-asị na ekwe efe ọkụ o ji akpata ego jụkwa ọnụ fa ego niile afa na-eke ebe ekebe si bata maka na ndị Pandora a Atọ atọtubego ngịganụ anyị wee fụnụ ka ara eme gịnị ka esi hmm. alụ ya bụ ọrụ ajọ gwụrụ ike ya bụ na okwu dị n'ala Igbo kịta bụ na ụmụnna ka a ga-akpanwe kpazie ya ọfụma maka na ụmụnna eruo bụ na anyị e nwerezi ike ịgwa onwe anyị eziokwu dịka ndị nna jikọrọ anyị ọfịara arụ maka na Igbo tọgbozi ya hoo onye pụtazi ife ọ na-eme ọgwụlụ ike maka ọbụrụ ọbụrụ gboo asị na ndị ikenye pụtara ruo olo ọnụ ikenye anọ ọha na eze ejere gwori kamgbe arọ iri na arọ iri na ise gara aga ndị IPOB bụ na-eme mkpọtụ gara gara gara ọ ike mana nke a bụ akụfesiala ọdala awụ maka na dịka maazị dịka anyị si ekwu na n'ikoro a ọ bụrụ na IPOB ghọtalụ ife bụ ife ji Igbo Paaki ama etufe aka esi wee tọgbọ nya bụ onu etufe aka esi wee debe aka wee kwụọ nya bụ mmiri mgbe ọ nọ na ọgbọna maka na ọtụtụ ọbụrụ anyị bụ ndị izi kpalụ ọbụrụ anyị bụ ndị izi nwere ụdị nsogbu a ọbụrụkwa anyị bụ ndị izi ụmụ okolobịa chaniyi si na kaba eme ka ife dị mma befa mana ba ene anya fụ ka ndị ọzọ si wee njem ije mara ebefa jefie wee mee gịnị wee dozie nkefa ndị nọ na-aba mba ma ọ na-atụsa aka ma ọ na-etisa iwu ma ọ na-egosi na anyị nwebụ ndị um, a na-eze o nwere ebe nke a mmadụ eje kama n'ile na elekere ka ejiri eji aga n'ogwu elekere ntị ọba si na ọ bụrụ na ndị gbabazi atụ atụ na ya efe ebe ọ efe ebe ebe afọ ka ya aghọtazi maka na ede bụ dinta na-agbazi atụ atụ ọkwụkọ ọrịa n'ọnụ ndị na-ege anyị ga-asị na ajụwa nkwụ kapịwa ọnụ na mgbupụ ya eruwela ka ọ dị ugbu a mkparịta ụka agafeela ihe ruru otu elekere ọ bụrụ na akpawacha ihe a ihe a ga-akpa akpa ka nkụ chi ga-efo jikwa ọzọ maazị oke ana m etighachi ihe a n'aka gị inwe ike jikọtara anyị ọnụ tupu anyị emechie ege anyị ntị o nwewo ndị bi n'azụ be nna m ji afa baa okwu afọka ya bụ okwu afọka kama na ọ bụ na um, arapụ ọgụ tata nke a ga-anọ echi afọ anyị ga-asị unu biko ebe ọ ọbụla ị na-ege ntị nyabụ okwu anyị na-ekwu maọbụ na fesbuk maọbụ na pọdkast dịka onye ọzọ nụ ya gị na onye ọzọ kpakwanụ ya bụ ụka maka ihe anyị na-akpa abụ maka ọdịmma Igbo ọ bụrụ na anyị mụ ihe niile nọọ ka ọ dị anyị n'obi ọ nwekwana etu anyị si kwujọ mee ka anyị mara mana fesbuk mana pọdkast ziere anyị ozi anyị ga-achọkwa ịnụ ihe gị mana onwe gị chere anyị ga-arapịa ka ọ dị etu a ụbọchị ọzọ ebido ebe anyị kwụsịrị maka na um, ife a ga-ekwu riri nne mana ụbọchị na-aga biko ka anyị bido tata chọba iwu ojii maazị Odeluga kene ndị anyị na ha na-akpa Igbo anya dị unu hmm? ụbọchị nta ka anyị ụkọchukwu Austin ọkaigbo Bụowe Igbo ya ụnụ mma maazị Ejike ụmụ Anambra nara n'ọchịchị ụnụ ka ọ banyekwe chọọ na ezigbo mmadụ ka ọ dịrị Igbo mma ka anya wụrụ anyị ọwa onye ọbụla jide ọfọ na ojiọfọ ọfọ ga-ana ka ofe